Joe one time, ladies and gentlemen. They call me like my Casey Fresh, I'm the Mike Monster. Anambra State, MSC kekos Umo to Warsaw. Abakaleke Streets. Now you need sick, I'm not 10 Enugu State, Kos City, Ninelegala, how not 10 Imo stage Isu. Ebe Hotel, Kasa, Kekudu Sibili. Everybody say it out at 10 I just say it out at 10 Ladies and gentlemen, this one now, Igbo I missed him. We one of the finest DJ Mouse, the king of all DJs. Ladies and gentlemen, I got a big all I could in motherfucking building tonight. AKA the king of all promoters. Iga Masini, see you all about the porch. Ladies and gentlemen, I wanna check it. My God, I'll tell you before. Before you say yes to your boyfriend, observe his phone. If you get kana your oh kana your number nebo ọsọ ọkwa onye ọgwụ ego. I swear na ritual you dey see Si ọgwụ ka a na-agwọ. Si ọbụla ọlụ ka hey na-atụzi. Ee ọgwụ ka a na-agwọ. Si ọbụla ọlụ ka Say no more. Ah, it's nothing. Ị ga-amazi. it's nothing ị ga-amazin it's nothing ị ga-amazin it's nothing ị ga <laughs> ladies and gentlemen right now na to all my brothers worldwide i present to you this i appreciate We go worldwide right now. We go global right now. Say Igbo to the world. Say Igbo to the world. I swear Igbo to the world. Iga Mazinu. See, Iga Mazinu. Say no more. Say, say no more. Alabali pot. Say no more. Alabali pot. Say no more. Alabali pot. Say no more. As a promoter. Say no more. Alabali pot. Say no more. As a promoter. Ah, DJ Mass, take me there. DJ Mass, take me there. DJ Mass, take me there. DJ Mass, take me there. DJ Mass, take me there. Say! Obi Cubana, Mwapito. Enzo Double Bita, what? the club tonight. Yeah, say. Uh, uh, uh, kubana Oh my God. Odogwu Hama. Mekwa bulu there. Odogwu Bitas. Wele nyuba nwa. Odogwu Bitas. Wele taba nwa. Odogwu Hama. Wele taba nwa. Everybody swear. E. Igi amazenu. Igi amazenu. Rrrr. Here we go, why now? Shay, Shay. Eze nwanyị kekosi ị no no eze nwanyị na we dey ya eze nwanyị na we dey ya flavor n'abalị a zubi eze ndị ala ị ga-amasịrị ị ga-amasịrị na we dey ya ị ga-amasịrị dj mas give me the vibe dj mas give me the vibe dj mas give me the vibe dj mas give me the vibe say dj mas apashawo apashawo apashawo. Ashawa blow wife material, how you know that? DJ Ma, Allah dinu dinu di Allah, Allah dinu dinu di Allah, Allah dinu dinu di Allah, Allah dinu dinu di DJ Allah Mama, well onu gi mi shaya Allah, Allah Jonjo, aka gi jide ya. The king of <laughs> DJ Bass won't be a canal and now kuna people. The is here, Koraku Mpela krismọnyash o ewe gị Mpela krismọnyash ka ọnwa iji elekwa ọgwụ tell me the truth aga na-anyụ akwụna kpọsọrịa ma si aga na akwụna si kpọsọrịa ma ọsọrịa asụe aga na-anyụ akwụna ei kpọsọrịa ma ọsọrịa nwanne subia that's what su e kpisi gbara na ya t ụgbọ ahụ ji eme atụ ụgbọ ahụ ọlaku sugbo ọhụụ e zuubi sugbo se indian burger sugbo ọhụụ se pichet sugbo se ọlaku sugbo ọhụụ se everybody sugbo se nwoke m sugbo ọhụụ igwe sugbo ọhụụ se benkap sugbo ọhụụ se bes sugbo ọhụụ se bilo sugbo se everybody sugbo i said since i was born but now i am getting old. akwụna mụta nwa akwụna ka ọ ga-amụrịrị enye ndeba enye ndeba enye ndeba enye ndeba enye ndeba enye ndeba enye ndeba ebe anyụọ n'ebe anyụọ n'ebe anyụọ n'ebe anyụọ n'ebe anyụọ n'ebe anyụọ n'ebe anyụọ n'ebe asị m ala n'ebe ala n'ebe ala n'ebe ala n'ebe ala n'ebe ala n'ebe ala n'ebe I say su su su Baby su gbara e. su DJ Max nwa su gbọnwụ su gbọnwụ Obi kubana su gbọnwụ Alabanko egwu Aija Araba Mozambique number one Say Nigeria number one Olingo bukwe mo Hey Kosebesu number one Ah you know right right Let's go. Say one time, two time. Say everybody whine here. Move your body to the bar. Tell me something. Tell me something. You got my son. Say Say some K. What Imodie? What? What? What? Say what? yeri bado yeri barubainia yeri bado yeri barubainia swe kuna munandi kuna munandi kuna munandi uh, one time let's go big shout out to high chief it's a jeff High Chief, Ọzọ Jeff, Ọfọka. Hey. Ladies and gentlemen, right now, ekene kenere m emeka ọfọ, aka na-ele iPhone 1, emeka ọfọ, let's go this right now, everybody say one time, say it is, eh, ah, DJ e Mas, give me liver, DJ e Mas, give me liver, let's go. say ezi nwanne maka ezi nwanne amaka nụ aa ah, ah, ee eh, ị ga-azụ nwanne n'ahịa o oh, ewu ewu m ị ga-azụ nwanne n'ahịa ee eh, <laughs> eze nwanyị ga-azụ nwanne n'afịa ego one ka a na-ere ya gbuo dike gbuo dike ụbọchị ihe ike achọba dike ị ga-amasịrị se nwocha ezi nwanne amaka ezi maka amaka ah ah ee eh, ị ga-azụ nwanne n'ahịa si ewu ewu m ị ga-azụ nwanne n'ahịa ee oh, ebe o oh. adaride alaba the pot adaride si alaba the pot adaride se ọlaku promoter one time eze ndị promoter ọmọ si brother si brother oh my god. oh my god brọda na-anyụ nwa brọda na-ata nwa brọda lapụ ya ka ọ na brọda lapụ ya ka ọ brọda get the notice it's just your turn not your girlfriend uche gị ya adịzi ya eh say she no do you con dey cry why why why yẹ ẹdibọdọ right now yẹ ẹdibọdọ rest girl. Sorry, do right now. You got a woman. You know, one chat. You spend all your You better give me that vibe. You better give me that move. Yeah, let's go. That's what, that's what. Boom, boom, boom. Le, le, le, le. See auntie. See auntie. See auntie. Here we go. Here we go. DJ take me there. the DJ Mass, sound it, all about the pots, DJ Mass, play the music, all about the pots, Say, DJ Mass, say, play the sound, all about the pots, DJ Mass, take me there, all about the pots, DJ Mass, take me there, all promiteshitela kalamnụnụ mmanya ma ị ga-akwụrụ m ụgwọ ya ogechi avi avi avi avi marịrịa ịtala kalama ịṅụrụ mmanya ma ị ga-akwụrụ m ya chiamaka avi avi avi avi marịrịa ladies and gentlemen i don tell na before say nwata na-ata akara ọ na-ata egwu chiama king of mustard ta soup ị ga-anyụkwa ịya agba mmiri che agba mmiri n'abalị a ị ga-agba mmiri chee ụkwụ gị jigijigi jigidigi jigijigi jigijigijigijigi rrrrelele chiamaka ime na mistake ọ dj action 2 ka iji ịna ịna ịna ịnya n'abalị a ta ta ta ta ta ta ta ta ọ ga-anyụ gị ta ta ta ọ ga ita ita ita ita ita ita ita ịta ịta ta ta ta ta ta ta ta ta ta ta DJ Bass were nwayọọ na mmadụ mụrụ nwa anyị na taifa a everybody one time you know my name I buy tasty fresh you know they call me the Mike Monster baby This thing, I'm the monster, all the vibe. I'm the monster, all the vibe. I'm the monster, all the vibe. Say, you wanna move, you be the move, you be Ibe the more, ibe la check, yeah. Give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the. One time, bido okpu nna be enyi si na-ata nwa Ladies and gentlemen, special announcement. ọ bụrụ na iji ọkụkọ agwọ ọgwụ respect onye ji ewu agwọ ọgwụ na abụlọ mate ọ bụrụ na iji ewu agwọ ọgwụ respect onye ji ewu efi agwọ ọgwụ don't be your mate ọ bụrụ na iji efi agwọ ọgwụ respect onye na-ekpu mmadụ na o nwere obi karịa gị Only one pick all I go on this one right now. Isi ebe akpọsọ anyị na klọb ebe a na-atụ ụmụ nwa. Isi ewu ya ni klọb chi club dis dị isi abụ si ọbụ ndị dance park. is sọpla supply azụ. Isi is a ọ bụ ụzọ ka m na-atụ m na-agwọzi ọgwụ. Ladies and gentlemen, say come the rituals I don't mind. He say you can come the rituals. He says the one you what's up now. Oh, if no be okite na ana anya asaba say any ways anyhow money must be made he say they call me the king of all promoter alaba the port one day na the port tell me how you take dey do am how you take dey do am shey na grace you take dey trend am um. hey abi na okite one nwanne ọgwụ ka ị na-agwọ ọlakụ ọgwụ ka ị na-agwọ i no gree ọgwụ ka ị na-agwọ I swear ọgwụ ka ị na-agwọ nwanne si ọgwụ ka ị na-agwọ no be hard work no be hard work say no be hard work I swear no be hard work you say no be hard work I swear no be hard work one time we go right now yeah everybody to Woo! Take me there, my G. DJ Mans, HND DJ. ụmụ otu anyị na wine ịbata otu menụ na-akụ ịbata otu menụ na-akụ se executive <laughs> Samekofo I can see you peace motor in the beauty tonight it's a one of energy It's a give back to DJ Mas. DJ DJ Mas, enjoy with your babe. Enjoy with your babe. You're the better whining. You better give me the give me the give me the give me the give me the give me the give me the vibe. You better give me the give me the give me the give me the give me the give me the give me the vibe. Give me the vibe. the vibe. Give me the vibe. the vibe. Give me the vibe. the vibe. Give me the vibe. the vibe. Hey. kwere si na appointment ọ bụrụ na ị nọ n'ebe a na ị na-alaik olingo biko bunye aka gị enu bunye aka gị enu bunye aka gị enu yami ọ bụrụ na ị nọ n'ebe a ayụsiri ebe ji lemi ya ise oh baby virgins oh baby virgins oh baby virgins oh baby say i say virgin no bezin. I say virgin, no bezin. I say virgin, no bezin. I say virgin, no bezin. Yeah, everybody right now, let's go. Alabanco. Say! One time, you know, one time we go right now, say. Give me the vibe, only oh, the vibe. Give me the vibe, say. What? Oh shit. Let's go. Best you no person, no the keep person, eh? person wey no person no dey give person if you wan know person you no go pass person i no dey sick you wan give me medicine i get money o oh. you wan help me spend my money allow me to enjoy myself allow me to enjoy myself allow me to enjoy myself allow me to enjoy. ladies and gentlemen. allow me to enjoy myself. I got Oyibo Pepe and it's it tonight. One Oyibo Pepe Kekosi. Ezi one m ịdị sham. Pama ọkwado ga-agwọ. One time. <laughs> DJ Mas, give me the vibe. DJ Mas, give me the vibe. DJ Mas, give me the vibe. DJ Mas, give me the vibe. DJ Mas, give me the vibe. DJ give me the vibe. DJ give me the vibe. Everybody you know one time. Ladies and gentlemen, right now, Igbo, I miss it. Igbo to the world right now. We know they carry last. Igbo boys, we know they carry last. Igbo boys, we know they carry last. Alaba boys, we know they carry last. Dread fair, we know they carry last. Yeah, everybody say, we know they carry last. Men markets, we know they carry last. Umbuka, we know they carry last. Iweka. say say ọgbọ osisi we dey carry last ọgbọ osisi we dey carry last igbo boys we dey carry last we dey hustle we dey hustle we dey hustle we dey hustle we dey hustle we dey say emmanuel dey bad adumo mo bad. I did more bad. The the bad, I did more bad. See, I did more bad. Say, the money the bad, bad, ba, ba, ba, ba, ba, ba, diggy, ba, ba, diggy, diggy, ba, ba, ba, ba, ba, ba, ba, ba, diggy, ba, diggy, diggy, ba, ba, ba, diggy, One time, DJ Mouse. I got big only one promoter. Ladies and gentlemen, you know how we do it right now. I told you, this is Igbo Hype Mischief, the number one worldwide. We are shy right now. Hey, we are shy right now. Yeah, everybody say, we are shy right now. One time. Let's go this way right now. On Igbo, where right now? You say one time. Akwụkwọ na tuto, bona fialu na muta, onye nwere nkasi obi. ọ ga-amụta akwụkwọ ma ọ bụrụ na nne gị na nna gị nwee ego si ma ọ bụrụ na nna gị na nna gị nwee ego asebiri na ya onye ji kashi chopping na spending the money there is no mercy for money maka why o jiri money biri na ya onye ji kashi chopping na spending the money there is no mercy for money maka why o ji money say ata eze n'ugbo Iji the money. Wait, iji the money. Ata eze. the money. Ata eze. the money. Ata eze. the money. Say ababa. Ababa Aka nele laptop. Iji the money. Iji the money. Ability. the money. the cash. the money. iji the cash iji the money say the one na anị ụkpọ ladies and gentlemen you know how we do right now me me me oh, na-ala infekshọn any of una wey dey sheep carry infection na me talk am ladies and gentlemen right now hey, give me the vibe right now that's why e don come again dj mans e don come again dj mans e don come again dj mans hey alaba reports na there we dey promote am. na ndị we bụ promote am um, ebe a ka anyị na-epromote ya Your number one king extraordinary like Z1 every day The chief of all promoters Big old Lego Hey, give me the vibe my G Ah, give me the vibe my boss I like that, but you give me vibe I like that. When you take me, when you put me, when you take me, when you put me, when you take me, when you put me, when you take me, you put me, you take me, you say boom boom, <laughs> put a condom, boom boom. kolokoto m e achụgolege achụgolegele e achụgolege legelegele say achụgolege legelegele e ukwu nwa bebi nse kpọmkpọmkpọmkpọm achụgolege kpọmkpọmkpọm say ukwu nwa bebi nse kpọmkpọmkpọmkpọm achụkụ achụkụ achụgolegele ale ale alegelegele ukwu ukwu ukwu nwa bebi nse a sawa sawa le sawa sawa sawale aṣawo. Give me only give me only Uncle you go dey puff, you go dey smoke, you go dey puff. Onkelos, onkelos, onkelos, onkelos, onkelos, onkelos, onkelos, onkelos, otu. Onkelos, hey, ụmụ ọka, hey, onkelos, hey, ụmụ aba, hey, Enugu, hey, onkelos, Ibiza, onkelos, Delta, onkelos, Abia, onkelos, hey, onkelos, Adawide, onkelos, Uncleus already did. Ladies and gentlemen, right now, everybody right let's go. Uh uh. You know the vibe right now. You tell me, tell me, tell me, tell me, tell me, tell me, tell me, tell me, Let's go this way. You say, Otu nwoke ebe na gịnị ka ga-eme ka nwee keta alaeze chineke onye nwe anyị gwara ya si mmadụ ibe gị n'anya ime otu a e ị ga-eketa alaeze chineke e ime otu a ime otu a ime otu a e ime otu a ime otu a ime otu a anya ịmụkwa anya amụ m ikpukwa akwa ikpu m oyi ọ na m Shake, yeah, everybody wine on, let's go. Give me the vine, give me the vine, say, Oh Maggie, oh Maggie, oh Maggie, oh Maggie. Maggie, oh boy, talk it, the no fe, ah. Everybody right now, we go this way right now. DJ Mars, leave small nyash now, leave small nyash now. Small nyash, one key, DJ Mars. Hey, small nyash, one key, DJ Mars. Small nyash, one key, DJ Mars. small nyash wan kill dj man small nyash wan kill dj hey no be say asawo no dey o for the gay infection. esi ni na esi ni be king of ilani man you be the infection first in your life my brother I can egwu egwu esi na asi Joby Kolaku. Every two two weeks ka go infection. Oh. Chiamaka ga-ebi ya infection. Chioma ga-ebi ya infection. Ogechi oh, ebute nke ya. Hey, everywhere infection. Hey, everywhere infection. Oh. Olaku. Shey na infection dey turn you on. Shey na infection dey turn you on. I told you I gotta see you all about the party in the evening tonight. We are Sean, we are in the club, we are in the club, we are club. One jam, Igbo hype miss. Say Igbo to the world. I don't cap, I don't vibe, I don't cap, I don't vibe. You say Igbo to the world. And you know, it's how we vibe, it's This how we vibe. This how we do, eh? This how we vibe. This how we do. You say, everybody one time, let's go. Give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the, give me the vibe. Show me y'all right now. Ooh, ooh. I got big baller in the building tonight. I told you, big boys are in the club tonight. Omo Chinemela here. Umo Biribo, I see you, my brothers. I see you there. I see you there. Umo Biribo, you are doing well. You are doing well. I see you go crazy. I see your jazzy. I see Casey the Popo. I see E Money. Daddy, you go to shop. <laughs> Casey Popo. Let's go. Yeah, everybody wine here. One time. God don't do ha ha lot now. <laughs> Ladies and gentlemen, right now, I got CEO Champagne, lovely governor on the beauty tonight. Obiano. He says supply 42 points of champagne Chardon. Moet Chardon. He says supply to everybody in the club. He say I am the champagne loving governor. He say they call me Willie I'm your governor. I say I don't be anyhow governor. I be governor wey dey shop life. He say we are are here to shop life. I na tando I na ebi uwa. He say boy for aguna. He say na bana ife mmanyo amandemma. ọ sị na ife mma anyụ ama ndị mma ọ sị na mma atọ ụmụazị aya aya aya say I am champagne loving governor baby he say your sugar daddy versus mine your sugar daddy dey buy iphone and dey buy house we no be mates wait time we go right now everybody right now ladies and gentlemen. ọ bụrụ na ị nọ n'ebe a na ị na-alaịka olingo bunye aka gị enu bunye aka enu olingo aka enu olingo aka enu dende ye ndị olingo de ladies and gentlemen we are sir now you know that that's She better move right Igwe Senator. ka ị na-ele ajụọ gị si na into real estate mpazukwa n'ike zukwa n'ike zukwa n'ike I'm ifin na we know. Everybody right now, let's go. Everybody right now, let's go. Are you there? You there, there? Are you there? You there, there? Are you there? You there, there? Are you there? You there, there? Say, give me the fire, only the fire. Give me the fire, only the fire. Give me the fire, only the fire. Say, if you no get money. avoid fine girls Well, if you no get money, brother, avoid fine girls. Say, you know why? Girl, well, fine. I swear, she need maintenance. She need maintenance. Ah, she need maintenance. I swear, she need maintenance. Brother, maintenance na money. Say, maintenance na money. Yeah, bro, maintenance na money. You should live fine girl. Look for money. Live fine girl. Look for money. Live fine girl. Look for money. Live fine girl. Look for money. Say. Alabari Park mixtape. Ladies and gentlemen, I got it on this one. Isakapa. The kingdom.

Ladies and gentlemen, listen up right now. Let's go. Ị ga-anụ ụda egbe ndị nsọ. Ọkwa esi na aza bụ chọọ aza. Ọ ife ị gwara m wee kpatara gị chọọ loda. DJ Mars, anyị kpọ nwa na-abụ wee bịa. Ofu for you, ofu for me.

ị igwe na ryp CIT, VIP, listen up. That's what right ego Ka iji egwuregwu dịka ewe n'iwe ka ndị oge chọọ egbe yebo. <laughs> Everybody right now. Eze nwanyị ayụ ị ga-anụ ụdị egbe ndị nsọ if they never accept your sacrifice if the grandmaster can na your own can na you never accept your sacrifice n'ọdị ana don dance anyhow don't be to do sacrifice anyị go kill fuka go buy corolla in na-apụ ala na otu we dey check your phone check your phone check your phone check your phone ime ọ esi na ị na-agwọ ya is nothing asọlịga ise ife ndị na-eri ka ndị na-asọ ife ndị na-eri ka ndị na-asọ ife ndị na-eri ka ndị na-asọ na ndị ọka na-asọ enwe nsọ emefa jemi ma ọka say you know you know you know you say na ne na Ladies and gentlemen, right now, I told you for your page promotion plug. Wow, the big oracle, the king of all promotion. Hey! Call this number right now. Ladies and gentlemen, for your promotion, whether Christian promotion, I'm a piano promotion, Afro beat promotion, any kind of promotion, DJ Mass, Big Olaco. The air and the promotion, number one. Call this number right now 081 double six I go again 081 double six for all kind of promotion. If your music no trend, we go refund you. DJ we dey do am. We no get wahala. we no get wahala hey we no get wahala actually girl hey olaku wey dey promote you dey promote see olaku wey dey promote you dey blow blow blow blow blow blow blow blow blow blow blow you dey promote you dey promote you dey promote big olaku you dey promote big olaku you dey promote ah ah all about the punch number one worldwide worldwide worldwide. And you want time, ladies and gentlemen, for any kind of promotion. Ladies and gentlemen, you want your music to be the part to be promoted. You want your music to try to go further, to blow up, to go global. Ladies and gentlemen, I got only but one short plug for you. Alabali Parts. Ladies and gentlemen, for your massive promotion worldwide. Contact 081 WC305120 081 WC305120 Ladies and gentlemen, 2 million, then go come. 1 million, then go come. Ladies and gentlemen, if you get 500, Atun we are here for you. Now understand the nine matter.